ọlụ ndị ozi isi nke iri na asatọ mgbe ihe ndị a gasịrị o si na pụọ bịa ruo Kọrint o wee hụ otu onye Juu aha ya bụ Akwila onye Pontus na ọmụmụ ya onye siwori n'Itali bịa ọhụụ ya na nwunye ya Prisila n'ihi na kolodius nyere ri iwu ka ndị Juu niile si na Rom pụọ o wee bịakwute ha n'ihi na ya na ha na-alụ otu ọlụ nke ahụ ya na ha wee nọgide na-alụkwa ọlụ n'ihi na ọlụ nka ha bụ ịkpa akwa ụlọ ikwu ọ na-ekwukwa okwu n'ụlọ nzukọ ụbọchị izu ike niile n'otu n'otu wee na-eme ka ndị Juu na ndị Grik kwenye ma mgbe Silas na Timoti si na Masedonia rịdata okwu Chineke na-egbu Pọl mgbu n'obi ọ na-agwasi ndị Juu ike na Jizọs bụ Kraịst ha ma mgbe ha na-edo onwe ha n'usoro imegide ya na-ekwulukwa ya o fechaa uwe ya sị ha ọbara unu dị n'isi unu mụ onwe m dị ọcha site n'ugbu a m ga-agakwuru ndị mba ọzọ o wee si n'ebe ahụ pụọ baa n'ụlọ otu onye aha ya bụ Titus Jestus onye ụlọ ya dị ụlọ nzukọ ahụ ezi nso onye isi ụlọ nzukọ wee kwere na onye nwe ya na ezinụlọ ya dum ọtụtụ mmadụ n'etiti ndị Kọrent wee kwere mgbe ha nụrụ e wee mee ha baptizim onye nwe anyị wee site n'ọhụ gwa Pọl okwu n'abalị sị atụla egwu kama na-ekwu ekpuchikwala ọnụ gị n'ihi na mụ onwe m nọnyere gị ọ dịghịkwa onye ọbụla ga-adakwasị gị ime gị ihe ọjọọ n'ihi na enwere m ọtụtụ mmadụ n'obodo a o wee nọdụ n'ebe ahụ otu arọ na ọnwa isii na-ezi okwu Chineke n'etiti ha ma mgbe Galio bụ onye isi nke Akaya ndị Juu were otu obi guzo imegide Pọl wee kute ya n'iru oche ikpe sị onye a na-arafu mmadụ ka ha sọpụrụ Chineke n'ụzọ megidere iwu anyị ma mgbe Pọl gaje ịsaghe ọnụ ya Galio siri ndị Juu a sị na ọ bụ okwu mmejọ ma ọ bụ ajọ ihe jọgburu onwe ya unu ndị Juu ọ ga-ekwesị ka m nagide unu ma ọ bụrụ na ha bụ ajụjụ banyere okwu ọnụ dị iche iche na aha dị iche iche na iwu nke aka unu unu onwe unu lee ha anya mụ onwe m ezubeghị ịbụ onye ikpe okwu ndị a o wee chụpụ ha n'ịrụ oche ikpe ya ha niile wee jide sostenis bụ onye isi ụlọ nzukọ tie ya ihe n'iru oche ikpe ahụ ọ dịghịkwa ihe ọbụla n'ihe ndị a metụrụ galio n'obi mgbe Pọl nọgidesịrị ọtụtụ ụbọchị ọzọ o kelee ụmụnna n'ime Kraịst ekele ikpeazụ wee si n'ebe ahụ baa n'ụgbọ ije Siria Prisila na Akwila sorokwa ya mgbe ọ kpachasịrị agịrị isi ya na Kenkri n'ihi na o kweere Chineke nkwa ha wee ruo Efesọs wee rapụ ha n'ebe ahụ ma ya onwe ya batara n'ụlọ nzukọ ha wee gwa ndị ji okwu ma mgbe ha kpere ya ka ọ nọgide oge dịkarịrị anya o kweghị ma mgbe o kelesịrị ha ekele ikpeazụ sikwa m ga-alaghachikwute unu ọzọ ma Chineke kwee o si n'Efesọs nupụ ụgbọ mgbe ọ pụrụ n'ụgbọ na Sizeria ọ rigo kelee nzukọ Kraịst wee rịdata n'Antiọk mgbe ọ nọsịrị n'ebe ahụ oge ụfọdụ ọ pụọ wee na-agabiga n'ime ala Galesia na Frigia na usoro na-eme ka ndị niile ndị na-eso ụzọ Jizọs guzosi ike ma otu onye Juu aha ya bụ apolos onye Alexandria na ọmụmụ nke ebe onye ọka okwu bịaruru Efesọs ọ dịkwa ike na ihe niile e dewere n'akwụkwọ nsọ e jiri okwu ọnụ si nwoke a ụzọ onye nwanyị ebe ọ dị ọkụ na mụọ ya o wee na-ekwu na-ezikwa nke ọma ihe niile banyere Jizọs ọ bụ ezie na ọ maara naanị baptizim nke Jọn onye ahụ wee malite ikwu okwu n'ụlọ nzukọ ma mgbe Prisila na Akwila nụrụ okwu ya ha kutere ya n'ebe ha nọ wee kọọrọ ya ụzọ Chineke nke ọma karịa mgbe o zubere ịgabiga n'ofe ka ọ baa na aka Akaya ụmụnna n'ime Kraịst wee mee ka obi dị ya ike wee degara ndị na-eso ụzọ Jizọs akwụkwọ ịnara ya nke ọma mgbe o ruru o nyere ha aka nke ukwuu bụ ndị kwerere site na amara n'ihi na o ji ike kwụkpa ndị Juu ọnụ nke ukwuu n'iru ọra mmadụ ebe ọ na-egosi na Jizọs bụ Kraịst ha site n'ihe e deworo n'akwụkwọ nsọ